opurobios igwe ejenga igbo mma mmanụ ọmụnwa bụ Kenneth aka ekpuchi ọnwa agbụ ọwa ịchakameria Ugwumba dị ebube ndị Ugwumba bụ ndị eji eje mba igbo ọya adịrị unu na mma o Ugwumba ọya adịrị unu na mma ekene m unu mba anyịnya dịva na adịva asị nya dịva kwakwa na adịva igbo be anyị na-adị mma ochie ka nnụnụ ji ebe n'osisi kpọrọ nkụ ochie anya ka eji etuto ochie ụzọ mana ọ bụ ochie otu na-atawa ọjara ịmụ mma mmụọ dị ọgbara igbobi igbo na ọbịa m n'isi o nwere ka ọ na-aba dị n'obodo obodo eneruo dịka anya ife ji mara nze na ọzọ na-aba anyị ugbo na-aba ọma hụrụ eziokwu na-ekene ka m ofu ugbonugo ugo ekpo m ofu ugbe na ugo n'isi ofu ntuobi ka o ji abụ ugo kpaba ike were m ntuobi tụgbunyuo ya anya okwu dị n'ọnụ ogbe ọja ndị igbo nwa na aka ọ dịkwa ike achọghị okwu mama ọnụ na-eke na abara ya mba ihe bụ n'aka nnere mgbamgba nkwụ na-agba etegharị n'ọbịagbu n'isi ife na-eme n'igbo adịgbo m njọ o nwere ihe oyibo na-akpọ lidas ndị na-emekaneta obodo anya ndị na-ejere obodo ozi ndị na-achị obodo achịchị ndị ike kedụ dị ka nkebe anyị ji wee bụrụ ha o eje na ana yoruba ndị befe na-agba mbọ ka befe wee dịrịfa mma eje arụ ụzọ eje ka rụọ befe enwe sipọtụ agbapa mbọpụ na ọ dị befe ije n'ugwu awụsa emere enu emere na awụsa ya eji ọchịchị n'aka ụzọ dị be ndị awụsa na-ana arụ ya arụ na ịna anya na kịta na-arụ ogo draịpọtụ n'ugwu awụsa ndị igbo be anyị ndị ahụ a kpọrọ leaders be anyị onye azaghị ụnụ lidas ụnụ ncha followers kacha ụnụ mma n'eziokwu maka na eziokwu nna n'azụ ara nna nya ha bụ ka m nwere ọkpa uwe gbadobe anụ nna atọ ọbara na-agba nna eze nya ma n'uru ọkada na nya ma anụ ka njụwa ndị be anyị kedu ka e yi esi ka ji n'ala igbo jebe jamani jebe oriri ya na ị na-anya na onye kọrọ ji n'ala igbo jebe jamani oriri ji ọ bụ ya na ndị chi eso wee jebe ndị chi ya na igbo be anyị esorobe je ọ bụ ndị nze na ọzọ soro ya wee jee nya ka m ji asa ụnụ na-adị mgbochie ka nụnụ ji ebeghị n'osisi kpọrọ nkụ sinetọ jere Germany oriri ji ka ụmụazị Igbo jiri etitọrịa maka na be ndị ọcha ibe na-aga ọfụma mgbe e mere ekwuo m okwu ike kwere mmadụ jere Germany oriri ji ụmụ ikorobịa dị etitọ sịa ndị ya akwa ndị etinye ihe anataba anya na-ewu ka nnata oji ukwu ka njukene ma ụnụ mgbe afụ ndị oyibo kpụrụ dị Kanụ wee kpọchie mmadụ onye bere akwa mmadụ onye tiri mgbu ka njụọ ma ụnụ nya ka ọ na-abụ ọ ya dị ndị na-achọ ka igbo dịrị anya na mma masị ekwu n'okwu anyị nwere ndị na-aza lidas ejiri ụmụazị obi na-agbagbuchi ka na-agbagbu ọkụkọ dịka ọba ọkụkọ na-anwụ ndị nwa na-aza lidas gbachaa nkịtị a na-eme ka a na-eme nke egbuore atụrị ụmụazị na mmiri onye ọ dị adịghọkpa ọ dị ka ọ dị na gboo ndapụ na-egbu koolu na enugwu gboo gboo ndị yọrọ ka eti igwere tọrọ tọrọ ndị oyiwo were egbe gbagbuchi nye anya o ruo ka egbejere ndị ụka asasị sọfụrụ ndị ọchịchị ebe jere ndị ọchịchị kpatịla ife oziọma kwuru bụ eziokwu na ndị a na-ekwu okwu mere nke arụ ndị jiri egbe gbagbara mere arụ gịnị ka fa jiri mee arụ fa yọrọ ka ete igwe orebe tọrọ tọrọ a sị na onwe ha ụka ya enyi ya ma ozu onye abịakwa na akwa ndị igbo gba nkịtị mgbapụ ya enweghị ndị ọchịchị tata eche na ya onwego ndị ọchịchị ejije na-egbu igbo ka na igbo kwụgo onye ọda agba nkịtị na enye ike kwere mmadụ jere Germany ọ na-abịa oju nkịta anya ọtọ onye nwe ya ka nke ọrụ m na akụkọ ọ bụrụ na naijiria ka e tiri ike kwere mmadụ ife aka taata ịfụta n'okporo ụzọ ị na mgbe etiri ife ma ị makwa onye tiri ife ọsọkwa gị nye amana ya ị na-agara onwe gị polisi akwụ gị aka iruo na steshọn eso m n'eziokwu 10,000 ka ihe ejibere onwe gị ndebe anya ọkwa nnene anwa anwa bụrụ na iso ndị mara ọra 100,000 ịma ọgba ọra na abụ ịkwụọ 200,000 ọ bụzie na ikeri ihe ọkpọ 500 onwe ka isi pịa mgbe ajara 1 million mana onye awụ na-akpụchagharị iwu ejighị ihe ife iwu eji ji ya okpu igbo be anya na Germany ibe ijere oriri ji n'elu n'okwu anya okporo ụzọ a na igbo na asara ya arụ onye kwuru onye ama ife ugwu ọnya ama aka na aga ya aga Enugu Ọnịcha express way ọkwago ogota ka na-ekwu n'eziokwu elabụ o si wee dị n'akwụkwọ nsọ ụzọ bụ sokwute ka anyị na-agbazi Enugu Port Harcourt express way ọbe mmadụ ka ọbụbe mmụọ ọkaigwe igwe iji ezi 15 minutes wee jere m isi ebe apụ wee jere m ọkwụrụ ọtọ one hour 30 minutes ị ka na-agba n'ime Ebonyi agba n'ime Abịa ebe ka na-eji ọkaigwe ndebe anya ọ mma ị nọ na abụja ahụ ịsatọ ụfọdụ ahụ anọ ụfọdụ ahụ iri na isii onwe sii pọtụ dị n'ala Igbo nke na-arụ ọrụ na enyi nke dị na Rivers na Igwe Ọcha ọdụ ụgbọ mmiri dị n'Igwe Ọcha ọ arụ ọrụ nke dị na alakalaba Kalaba ọ arụ ọrụ nke dịkwu n'one onwe nke na-arụ ọrụ emere enu emere anyị ibe ji mara Igbo mgbere apịa o nwee ka i jiri ịtụ o jebere na legos bido Lagos wee ruo Ọnịcha kọstọm nọ n'ụzọ opekata mpe iri atọ tati ha nji iyi ụgwọ ịkwụkata ụgwọ kọstọm kwụchacha ọkwa ngwa bịa ikiri ala na wọfụ wee vuru n'ala ụgwọ niile ebe ịfụta na paakị ya gị ịkpaso ohi wee futuo ngwa bịa niile ije na ka a na-achọ isi nnebe efutucha ya na na-agbagharị gị iji aka gị vogobe moto ji eje okwu mbọchị natara n'Igbo were abalị ịtọ wee nataruo mgbe afọ a na-ekwu ngwa bịa ọka dị mma ka njọ ma bụrụ ife mmebi igbo be anyị na eziokwu ha na awa aba ka njukene m ụnụ ele mgbe esi achị anyị ọrụ ya ka mma ya na-emekwu na ndị niile na-anọchite anya ndị igbo gboo ma ndị gọvanọ ma ndị sinetọ ma ndị ha of bụrụkwe akansera na kanselọ ha nche enweghị nke bụ ezigbo mmadụ e n'eziokwu maka ba bụrụ ezigbo mmadụ o nweghị ibe ọzọ ihe eme gọọmenti ekweghị ekwe ịgba afọ Nnamdi Kanu maazị Nnamdi Kanu Ọhamadike Biafra ibe ọ na-ayọ na ịyọ n'ele nwa naijiria si dị na ọdịzi mmọnụ ya nwere onwe ya ọkwa eziokwu ụfọdụ ekweghị ekwe ụfọdụ kwere ekwe ọha na eze wepụta restrọkshọrin eri ara onye ma ma enyegbu ofe ego maka ada ekwuzi okwu ya restrọkshọrin na anakpugo sọmiti e mere na ikele ka họteelụ na enugwu emetere ihe gịnị gọvanọ ana igbo niile bịazara nya ma ife ndị naija deta bịakwuru ya ndị saut saut were bịa emetere gịnị pancha niile okwu azụ mgbe na e akpa na iro kpacha ekecha na mgbe na obi ndị asọbụrụ na aka okwu igbo ijebekwa e elapụ ka igbo si wee sie ike o nwere mgbe e kwuru na a na-ekwusi ike na-enyegwo kọntraktị ụzọ a igbo mgbe gboo awọdụ ga Enugu Ọnịcha wee awọdụ ta awọdụ gharịkpakpa ịgafe egiri wọdụ ya ọ dara mmanụ onye nyere ego rie ndị na acha anyụ wine na ya ajụ ajụjụ Enugu Port Harcourt arụ ọkara ọkara adịrị jee n'aba ana m ajụ ndị abụ nọ n'abịa steeti onye abịa nọ na sineti ọ dara mmanụ haus of rep na n'abịa dara mmanụ gọvanọ na acha abịa fancha ọ dara mmanụ onwe ka isi iru aba ezi aga ihe chacha ibe onunu moto na-arị ịbacha na ana benite gị ya emebighị injin agba ọkụ pancha ṅụrụ mmiri ọkpụ ife mere eme naanị igbo be anyị wee na-ajụ ndị be anyị ndị nwa na-anyọchite anya anyị kwune n'eziokwu ka obodo mara ndị bụ ndị ibe nwe aka na-eme ụnụ be ndị ọcha mbido ka ọka bidoro o nwere onye nke bụ foreign affairs minista o jere ebe o jere be ndị ọcha mgbajara ruo ya ahụ akụbakwa na akụbakwukwe maka na nwata jara aka na ya ya eti okenye ọkpọ o tiri otihe otigbokpeni nke nwe tibegoro tiri onyinye n'isi onye ọbụla sị na ya nọchi anya ndị igbo o nwekwe ka isi kwadobe iji obodo oyibo kwado nnara ọra oge na-adịghị anya ụgbaratakwu n'ala igbo bụ anyị n'eziokwu maka gịnị ekwuru na ọ na-eme oju nkịta anya ọtọ onye nwunye ya ni aka o ji uwe dị njọ ndị igbo na ohi adịrị anya na mma ije anọchite anya anyị kwuba okwu ji emetụ igbo ọ bụji na ịnara ego ije zuoro onwe gị ike kedu ife kpatara na onwe esi pọtụ na-arụ na be anya ụzọ agaghị aga sekuriti anyị enweghị enwe ka nnatabụ kopu ọja ndị igbo nwa na nka ka m were ikasịrịwa ọkpa akpa na igirige ọkụkọ njija gbafe gị n'ezi igbo bụ igbo doo ka njewekene